AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabatakwa gị ọzọ nwanne m nwoke nwanne m nwaanyị n'ihi ụbọchị ọma nke a nke Chineke nyeworo anyị ana m ekele Chineke na anyị bụ ndị dị ndụ n'ala ndị dị ndụ ọ ga-anọnyekwara anyị ọ ga-agọzi gị ọ ga-agọzi ezinụlọ gị onye nwe m ga-eleta gị biko ka anyị na-aga n'iru n'ụbọchị taa ka amara nke chineke dịrị anyị niile n'otu n'otu isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ọ dịghị onye ọ naghị aghọ ọ dịghị onye ọ naghị aghọ aghọ m na-aghọ onye ọbụla ọ dị ndị ga-elecha anya gasị na ọdịbe mgbe ndị a palitere ihe ọbụla ha na-emeghị nke ọma ọ bụghị eziokwu onye ahụ ilere anya dị ka onye na-eme nke ọma ọ dị mgbe ọ dachara daa nke a na-amaghị otu a ga-esi wee kwuo okwu ya isi e na nke a bụ eziokwu rutu otu onye n'ime ha nso jụtụ ya ajụjụ otu ya na ụwa si na-agba ọ ga-eme ka ihe doo gị anya ọ dịghị onye aghọm na-anaghị aghọ ya mere otu nwoke nke kwuru okwu mgbe gara aga ya sị na site n'otu onye ma ọ bụ rue n'onye nke ọzọ ọ dịghị onye n'ime ndị a niile nke a ga-asị na ọ mgbe aghọm ghọrọ ya otu ọ bụla ọnọdụ anyị si wee dị ka anyị hụ ọnọdụ ndị a dị ka aghọm ma jisi ike chọọ otu a ga-esi wee gbanwee ihe ụfọdụ mgbe anyị lere anya na ihe anaghị aga otu anyị si chọọ na ndụ ka anyị matasị ọ dị ihe nke Chineke na-akwadoro gị na mgbe ihe na-anaghị aga nke ọma mgbe agha m ghọrọ anyị nke a na-eme ka anyị bụrụ ndị ewuliri elu na mmụta na n'echiche ịmata otu anyị ga-esi na-agbakwa aghọm ụfọdụ n'ihi ya atala onwe gị ụta emela ka obi gị daa mba ndị ahụ dum ị na-ahụ mgbe ha ga-akpacha isi ha mara mma ọ bụrụ ụmụ nwaanyị ha ekechaa isi ha ha wụfụ ya n'azụ ya bụrụ ụmụ nwoke ha kpaa ezigbo isi nke ga-eme ka ha dị mma dị ụtọ n'anya ihe akpụkpọ ụkwụ bụrụ ndị ọ bụ ha etichaa akwa otu a ga-ajụwasị ọ bụkwa mmadụ kwara nka ndị a niile o nwere ebe o ji ha ma ị pụghị ịghọta nke a ị maghị ihe ha gabigara ọbụnarị n'ụbọchị nke gara aga ya ka m ji na-asị gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche olileanya dịrị gị n'ọnọdụ niile ahụ na onwe gị dịka onye dara ada mụta inwe ntachi obi mụta ịchụ ọganiru ọ dịghị mgbe ịbụ onye dara ada Chineke ekee gị ka ị bụrụ onye na-agaghị eme nke ọma ọ dịkwana onye amụberela kpọọ ya sị na onye a n'ọba aghọm mgbe nramahụ ndị a ogwu na ụka na-abịa n'ụzọ gị lee ha anya dịka ihe nke na-anaghị adịgide adịgide lee ha dịka ihe mgbakwasị ụkwụ ijeru n'ebe mgbaru ọsọ gị ihe m chọrọ ka ị mere m n'ụbọchị taa bụ n'ọnọdụ ọ bụla ị nọ ngwa ngwa ijisiri ike jikọta onwe gị aka jụọ onwe gị otu ajụjụ a biko nwanne m nwoke nwanne m nwaanyị m ga-esi aṅa mee ka ọnọdụ a dị mma m ga-eme gịnị ka ọnọdụ a gbanwee biko ka nke a bụrụ ajụjụ ị ga na-ajụ onwe gị ọ bụ ya kpatara o ji dị mkpa ka anyị nwee nghọta na ntụgharị uche nke a ị hụla na njem nke ụwa nke a wepụ ụjọ n'ime gị ghara ị na-eleba anya n'ihe ndị ahụ nke a na-emetaghị n'ụbọchị gara aga aghọm dị ahụ ọdachi ahụ ọgbachi ndị ahụ niile n'ihi na Chineke anaghị ele emeghị nke ọma gị anya n'ịhazi ọdịnihu gị mmakwaranụ na ọ bụ agha ka anyị nọ na ya n'ụwa na ọ dị onye ihe anyị na-amasịghị onye na-achọghị ka ihe gara anyị nke ọma onye ọnọdụ ọma nke na-abịara anyị na-abụ ihe mkpasu iwe nye ya ọ na-anọgide n'elu ọgụ a mgbe niile n'ihi na ọ chọghị ka anyị nweta ihe ọma site n'aka Chineke ma nke a abụghị otu Chineke si wee chọọ ya ile anya n'akụkụ ndị agha mgbe onye agha ọbụla ruru ogo nke ọchịagha ị ga-achọpụta na anaghị eru ogo ahụ nke efu na-enweghị mmerụ arụ ile anya ndị na-akụ ọkpọ ị ga-achọpụta na mgbe ụfọdụ gaa hụ na ihu ha na-aza akụwasịcha ha ọnụ ma m na-arịọ gị n'ụbọchị taa emeghị nke ọma n'ime ndụ gị hụ ha ka nwa mmerụ ahụ nke na-adị nwa mgbe hụ ha ka ihe nke na-egosi na ị nwere mmụọ nke ịchọ mgbanwe n'ọnọdụ gị n'ihi na ọ bụrụ na ilekwasị Chineke anya tụkwasị onye nwe anyị obi ngwa ngwa ka Jehova na-alụpụta ihe nke ọ kwadobere n'ọdịnihu gị mmerụ ahụ ndị a niile ọnya ndị a niile ga-akpọchi ihe m ji na-arịọ gị n'ụbọchị taa si gị elele anya na aghọm dị ghọrọ gị na mgbe gara aga bụ na ọdịnihu adịghị na ihe gara aga akpọla onwe gị ihe efu jisi ike gaa n'iru tụkwasị Chineke obi ka onye nwe m gọzie gị nye gị ogologo ndụ kwee ka ị weghachi ọbụna ihe ndị nke wuru gị ya gaziere gị nwanne m nwoke nwanne m nwaanyị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewono anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewem chi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School Numan na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ okwu Chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụọ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche tonuja tonuja ebe niile tonuja tonuja tonuja tonuja tonuja tonuja unu niile tonuja tonuja mba niile tonuja tonuja tonuja ebe niile tonuja tonuja tonuja tonuja unu niile tonuja too ya n'ihi na ọ mma ya n'ihi na tonuja tonuja tonuja ka tonuja tonuja tonuja tonuja ya n'ihi ya n'ihi down ihe dị chineke anyị tonuja ọ bụ chike na-enye ndụ na udo na-enye ọṅụ na-ebo Tonuja, tonuja, unu tonuja? Tonuja, tonuja, tonuja, unu tonuja? niile dị echiche tonu ja tonu Tonuja, ebe niile ebe Tonuja, tonija tonija tonija chineke anyị tonụja Chike na-enye ndụ na-enye udo na-enye ike na-enye ọṅụ na-ebo mma tonuja tonuja tonuja tonuja tụọ ya n'ihi na ọ dị tonuja tonuja tonuja toonu chineke mọọ ya aka na-eme mma aka na-agwọ ọrịa tobe tobe tobenu jihona mọọ tobenu ya tobenu tobenu eze ma toonu ya n'ihi na tobenụ ya tobenụ ya tobenụ ya tobenụ ya tobenụ ya tobenụ ya obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele ndị ọbụ abụ nas unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anọ n'ekpere na-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche mgbobe igbo anyị abịakwala ọzọ ka anyị nnukwu okwu nke a nke na-atụgharị obi nke na-ebute anyị nke na-eme ka anyị nụ okwu gị onye nwe anyị gọzie mkpụrụ obi ndị ya mgbakọrọ ka ha n'olu a gọzie ezinụlọ nke a gọzie nwa agbọghọbịa gọzie nne nwaanyị gọzie nna gọzie ụmụ ndị gbakọrọ ugbu a ka ha n'olu a ndị ha ga-akọsara ya chineke anụ biko kwee ka olu nke anyị ga-anụkwasị anyị na jizọs kraịst onye nzọpụta anyị mgbe ọ dị njọ karịsịrị njọ bụ ihe ọhụrụ mgbe anya mmiri niile bụrụ ọṅụ ọ bụ isiokwu anyị taa otu ụbọchị jizọs wee nwụọ n'elu obe jizọs wee nwụọ ndị niile ọ gwọrọ ọrịa ebe akwa ndị niile mara ebe akwa ha ele anya n'elu wee lee anya na onye a na ya na-aga anakwa emegharị ọnụ ha ele aka ahụ gwọrọ ọrịa ebe a kpọgidere ya n'elu obe ha ele ọnụ ahụ na-ekwupụta mma ebe eji ya dowe ya onwekwa ike isi ebe ahụ lotuo ha ele onye ahụ nke na-eme mma ebe ọ loturu n'akwụkwọ Luk isi iri atọ ebe a na-ama m jijiji anya mmiri wee gbaa jizọs wee si n'elu obe leduo anya n'ala wee hụ mama ya wee hụ jọn ya sị nne lee nwa gị nwa lee nne gị lekọta ya onye nwanyị ka ọ na-eti mkpu a anya saa mmiri mmadụ niile atụgharị uche ah, n'oge a onwekwa mmadụ ọzọ dị anya niile ebe akwa n'otu ntabi anya mgbe ụlọ na-eme ihe ndị a ndị mmadụ ebechara akpọgbuo jizọs nke kacha njọ bụ abịa buru ya buba n'ili lee anya na nke ga luk isi iri abụọ na atọ lee anya n'ahịrị iri na ise otu nwoke wee bịa n'ili aha bụ josef onye ọkaikpe onye a maara aha ya a sịkwa na ọ bụ ezigbo mmadụ ngwa ngwa ọ bịarutere ebe ahụ ya wee were ili ya wee gakwuru Pilet wee sị ya bunye m ahụ ya ka m lie ya e wee sị ya gaa buru ya lie ụbọchị ahụ bụkwa ụbọchị mkpadebe e wee buru Jizọs wee tinye ya n'ili mgbe ụdụdị isi ụtọ niile nke a kwadoro ihe niile nke a kwadoro ka e mee ya ka e wee nwee ike mee ili ya nke ọma o nwekwa ohere pụtara n'ihi na ụbọchị izu ike abatara ha wee laa n'abalị ahụ n'iru uju na ibe akwa n'ụzọ niile dị iche iche e wee sị ọ bụ otu a ụzọ ya niile gọnarịrị mgbe ndị niile maara ya ngọnarịrị ya mgbe ndị ọ gwọrọ ọrịa ngọnarịrị ya n'ihe niile a agọnarịchara ya ma ụtụtụ ọma na-abịa n'elu n'ụtụtụ ụbọchị mbụ n'izu ndị kwadoro ụdị isi ụtọ ha a na-agba ka ha gaa tee ya na-esi isi ụtọ ndị niile maara otu o ede ndị zoro ezo ka a ghara ịmata ha ezo ma isi ụtụtụ ahụ o nwere otu ihe ahụ mgbe ihe ọjọọ mgbe ọnọdụ karịsịrị njọ mgbe e chere na chi ejiela chi ọbụbọ dị na-eru ebe a na-ajụ onwe ha sị onye ga-emepere anyị ihe ma tutu ha na-eru n'ili ha kpọrịpụrụ mgbe a na-akpọrịpụ ili ha eru ebe ahụ baa n'ime ili ihe a hụrụ mmadụ abụọ yi akwa ọcha anyị na-achọ onye nwe anyị ha sị o biliela n'ọnwụ o biliela n'ọnwụ o biliela mgbangwa asị na o biliela n'ọnwụ lee meri ka ọ gbakwa ọsọ na-abịa mgbangwa emepere ili meri ele anya nwoke onye ọhụrụ ya jụọ elee ebe e nna m ukwu ọ ga-abụrụ na ya eburula ya ya agakwa otu onye na-arụ ọrụ ubi si biko gosi m ebe ọ bụ mgbe ọ na-asị ka ya ka egosi ya ya n'olu ya si hee ọṅụdụ nye ihe ọ bụla nke na-enye nwa Chineke otu ọnọdụ gị dị taa mgbe ị na-ele anya n'ụwa niile bụ ụlọ ọchịchịrị lekwasị Chineke anya ihe ahụ ịkpado obere nke ị na-enweghị ike ime Chineke ga-eme ya karịa enwere ike ịtụgharị uche na n'agbanyeghị otu ọ dị n'ụlọ gị Jizọs nwụrụ ichie n'ụwa niile abụla mana abalị atọ ya ebiri ọnọdụ a na-adịgide Jizọs si ọ bụrụ naanị na ị ga-atụkwasị m ọ bụrụ naanị na ị ga-elekwasị m anya ọ bụrụ naanị na ị ga-edebe iwu m aga m abụ enyi gị aga m abụ enyi gị gụọ ihe dị n'akwụkwọ Jọn isi iri na anọ lee anya na nkega nke iri na ise ya sị aga m abụ enyi gị ọ bụrụ na ime ihe niile nke m mere gị ị ga-abụ enyi Jizọs taa ị ga-achọta ya taa akụkọ gị niile ga-atụgharị ọnọdụ niile ga-atụgharị ije niile ga-atụgharị ị ga-enweta ọṅụ ebe ọṅụ na-adịghị ị ga-ahụ ụzọ ebe ụzọ na-adịghị a ga-akọgharị akụkọ gị ọ ga-abụ akụkọ ọhụrụ n'ije gị na ndụ gị n'ebe niile ị na-aga jizọs mere gị onwe gị ọ ga-abụ ihe dị iche taa ka m na-ewere ọnọdụ a na chineke gozie ndị na-ege ntị gozie ndị ha ga-akọkwara akọrọ gozie onye ga-ewere ndụ ya niile ka a ịdị mma n'ime gị onye nwanyị anyị n'ihi na ama mmezi anyị ekpere gọzie anyị n'ụzọ niile dị iche iche ma mee ka anyị bụrụcha nke gị n'aha jizọs kraịst onye nzọpụta ee. n'obi ụtọ ka anyị ji na-ekele nwanne anyị nwoke onye mgbasa ozi Desmond Michael onye wetara anyị Ozioma nke pụrụ iche anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen unu anụla ozioma, unu anụla ozioma, ka anyị na-ewetara unu Adventist World Radio si unu Adventist World ọ ọbụla n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ozi nke dị ụtọ wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị ma na gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị nwanne gị nwaanyị Rosemary nwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị ga-abụ na Adventist Secondary School Adamawa Steeti ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ n'ihi na achọ onye gị na ga ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo